AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ebe ibe m ya gaziere gị ya gaziere m ya gaziekwara anyị niile nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka onye nwe m nọnyere m agọzie gị n'ezie anyị abịalanụ n'ohere ọma ọzọ nke anyị nwere iji lebatụ anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ dịka anyị na-eme mgbe dum ngalaba nke isiokwu anyị malitere m chọrọ ka anyị leba anya n'ụbọchị taa bụ nke na-asị Jizọs ga-edu anyị n'ime udo Jizọs ga-edu anyị n'ime udo Jizọs ga-eduba anyị n'udo ma ọ bụrụ na anyị soo Jizọs Jizọs ga-edukwa anyị n'ime udo biko ka anyị lebatụ anya n'akwụkwọ ndị Efesọs isi abụọ amaokwu nke iri na anọ ndị Efesọs isi abụọ amaokwu nke iri na anọ ọ sị n'ihi na ya onwe ya bụ udo anyị onye mere ihe abụọ ahụ ka ha bụrụ otu ihe onye kwadakwara mgbidi etiti nke ngige lee anya onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa a na-agwa anyị na Jizọs Kraịst bụ onye ga-edu anyị duba anyị n'udo na-edu anyị anyị ebie ndụ nke udo na-achị ọ dị otu ihe m chọrọ ka anyị rụtụ aka ma ọ bụ ka anyị kwugharịa n'ihi na a sị na Jizọs Kraịst bụ onye ahụ nke meworo ka ihe abụọ bụrụ otu n'ụzọ dị aṅaa ọ bụrụ na anyị mara Jizọs anyị ga-achọpụta ọtụtụ ihe nke Jizọs Kraịst meworo anyị kwuru okwu n'ụbọchị gara aga akwụkwọ nsọ na-eme ka anyị matasị na ụwa kpọrọ okwu Chineke ihe nzuzo nke ahụ na-ewetara anyị nramahụ ma ihe a kpọrọ okwu nzuzo ka Chineke ji na-azọpụta ọtụtụ mmadụ ebe Jizọs Kraịst nọ ọ dịghị ikpe oke nke dị na ya ọ dịghị onye bụ onye a jụrụ ajụ Jizọs Kraịst nabatara mmadụ niile ọ bụla ma onye gụrụ akwụkwọ Jizọs bịara n'ihi anyị onye ji ego onye na-eji ego Jizọs bịara n'ihi anyị onye chere na ya nwere ụwa niile na onye hụrụ onwe ya dị ka onye ọ dịghị ihe o ji jizọs kraịst bịara maka anyị niile jizọs kraịst nabatara anyị niile n'ihi na ọ bụ ọlụ aka nke chineke ka onye ọbụla bụ chineke kere onye ọbụla n'ime anyị n'oge nke ya n'ụzọ o si masị ya mee ka anyị bụrụ otu ọ bụ na onye ahụ nke bụ onye ụkọchukwu onye na-agbasa okwu chineke na onye na-abịa n'ụlọ chineke na-egere okwu chineke anyị niile bụ otu n'anya chineke chineke hụrụ anyị n'anya n'ụzọ dị iche iche o nwere mmasị ebe anyị nọ o ji anyị kpọrọ ihe dịka m kwuworo o mewụrụ anyị n'ụzọ ọ bụla nke ahụ o leziri anya ọ ga-esi wee kpụọ m nke ahụ apụtaghị na anyị agaghị achọ ụzọ hichasịtụ onwe anyị ma ọ bụ were ezigbo ogbo na ncha hichapụtụ ihe ndị nke na-ekwesịghị ekwesị unyi nke dị anyị n'ahụ o kwesịrị ka anyị nwee mgbanwe ma too n'ime udo ka anyị wee nwee ike nwee udo nke Chineke ka anyị ghara ịbụ ndị ọ bụ anyị hụ onye a ya dị anyị ka anyị bụrụ keke ga-ele anya ya ga oke ka ị bụrụ korie ọ bụghị ihe Chineke zubere gị elela anya na ihe ọbụla nke dapụtara n'ime ndụ gị ọ bụ n'ihi na iruwa eru ahụ na onwe gị n'ụzọ dị otu ahụ ma ọ bụghị ya ọ ga-ara gị ahụ ịchọta udo nye onwe gị amaara m n'ụbọchị taa na ọ ga-amasị Chineke ka ị nwee udo ọbụna n'ogo nke ị ruworo n'iso ya na ịchọ ya n'ihi na mgbe ị na-anwa ike gị ịchọ chineke n'ụzọ dị otu a ọ ga-eme ka ị ghara ịnọ n'ogo nke ịnọ kama gaa bụrụ onye ga na-aga n'iru onye ahụ nke na-achọ chineke mgbe niile n'ezie onye ahụ na-enwe mgbanwe n'ime ya site na mgbe ruo na mgbe ọ bụ naanị mgbe ị hụrụ onwe gị nwee afọ ojuju n'ebe ahụ nke ịrigoworo ga-eme ka ebe nke ị na-aga bụrụ nke doro gị anya ka anyị na-aga n'iru na ntụgharị uche a anyị ga-arịọ Chineke amara ka ozi anyị ụzọ ma duwe anyị otu anyị ga-abụrụ ndị ga-enwe ike hapụ echiche nke anyị ịchọ ihe n'ụzọ nke anyị ma dabere ebe Chineke nọ Chineke a na-eche ka ọ bụrụ na anyị enwee na udo dị ka anyị si chọọ ya tutu anyị enwee ike bie ndụ nke kwesịrị ekwesị ọ chọghị ka anyị mere onye ọ bụla anyị ukwu ma ọ bụ na mmadụ nwere ihe anyị na-enweghị ma ọ bụ na ọ dị onye na-eme ihe nke na-agụ anyị ma anyị apụghị ime ya Chineke achọọ ka anyị tinye anya ebe ahụ ka ọ bụrụ ihe ga-enye anyị nsogbu ọ chọrọ ime ka anyị mata na ebe udo nke obi dị bụ n'ebe ya onwe ya nọ na ọ bụghị onwe ya bụ udo anyị Chineke nwere ntọala nye ndụ gị nke ọ haziworo ma ọ bụrụ na ịtụkwasị obi ihe ndị a niile dịka oge nke Chineke si dị ka ọ ga-eme ka ha pụta ihe n'ime ndụ gị biko ichere Chineke dị mma ichere oge nke Chineke dị mma n'ihi na ụzọ ya abụghị ụzọ anyị ụzọ ya ọ dịghị mgbe a ga-eji ya tụnyere ụzọ nke mụ na gị ọ bụ ya bụ isi nke udo ọ bụrụ na ị hapụrụ Chineke ọchịchọ gị n'ụbọchị taa si Chineke lekwa ahapụworo m gị ihe niile ọchịchọ m niile ka m chesaworo n'ụkwụ ala nsọ gị ị ga-ahụ na ị ga-achọta n'ezie ọ bụ udo nke ahụ nke akwụkwọ nsọ si na ọ bụ udo nke karịrị nghọta nke mmadụ n'ụzọ niile ọ bụla mgbe ị na-agbalị ịga njem n'ụzọ dị otu a ka Chineke gọzie gị ma mee ka ọ dịrị gị mfe udo na amara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị kere gị ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nọrọ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụ gị eweta abụọma ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị ndị Seventh Day Adventist Central District Choir Aba unu emeela na abọmankunu wetara n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na udo ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi gị wetara anyị ozi ọma nke pụrụ iche masị gee ma nata ngọzi dị n'ime ya chineke ka ihe gara gị ka ọma gakwara mkpụrụ obi gị n'ihe niile ziri ezi ka ị na-eme gị onye igbo onye na-ege ntị n'oge a soo m ka anyị tụgharịa uche n'okwu chineke n'ihi ọganiru anyị anyị ga-eleba anya n'akwụkwọ nsọ n'isiokwu nke na-asị akụ mmebi iwu akụ mmebi iwu akụ abụrụ ọnụ gịnị bụ akụ mmebi iwu gịnị bụ akụ mmebi iwu soro m ka anyị gaa n'akwụkwọ nsọ n'akwụkwọ ilu isi iri abụọ na otu n'ahịrị nke isii ruo na nke asaa ilu isi iri abụọ na otu ahịrị nke isii nakwa nke asaa ịkpa akụ site n'iro okwu ụgha bụ otu nke ume a na-efesa n'ifufe ndị na-achọ akụ ahụ na-achọ ọnwụ ịpụnara mmadụ ihe nke ndị mmebi iwu ga-ekpochapụ ha n'ihi na ha jụrụ ime ihe ekpere n'ikpe ịkpa akụ na ire okwu ụgha n'oyiri otu nke ume nke a na-efechapụ n'ifufe ka m jụọ onye gị nwanne m i uche ihe mere ndị jiri ụzọ aghụghọ kpaa akụ ha ngwa ngwa afọ ole na ole gasịrị ma ha dị ndụ ma ha nwụrụ anwụ ị ele anya na akụ ndị a na-amalite bịa n'iyi mụ onwe m ahụọla m ọtụtụ ebe ebe ndị jiri ụzọ aghụghọ kpaa akụ wuo ụlọ dị iche iche n'obodo ha wuo ụlọ dị iche iche na ime obodo mepere emepe ngwa ngwa oge gasịrị ụlọ ndị a ebido dakpọọ anya ma ama ka esi mee ụfọdụ okike ha aghọọ ebe tọgbọrọ n'efu ọ bụrụ ndị goro ụgbọala na akụ mmebi iwu ndị ji ego ọbara goo ụgbọala ngwa ngwa ịhụ na ụgbọala ndị a na-amalite bịa mmebiwa o nwere ike bụrụ ụgbọala iri o nwere ike bụrụ ise ha na-agba n'ụzọ a na-asị onye a na-eme nke ọma ngwa ngwa oge gasịrị gị hụ na ụgbọala ndị a ga-ebido bịa pụọ n'ụzọ gakwa ahụ ha anya ọzọ ụfọdụ ha bụrụ ndị a ga-ere mgbuka ụfọdụ ha bụrụ ndị ga-ala n'iyi otu a ka akụ mmebi iwu na-esi aga ọ bịa mere akwụkwọ nsọ ji na-agbara anya ma site n'ọnụ onye amamihe a na-akpọ solomon onye dere akwụkwọ ilu ya sị na mmadụ ịkpa akụ n'ire ogwu ụgha yiri otu nke ume nke ifufe na-efechapụ ihe a na-ekwu okwu ya ebe ọ dị ka ebe ekpokọtara ibubo ọka ifufe fee ya feghasịa ya nwekwa ihe a ga-ahụ anya otu a ka akụ mmebi iwu na-adị ị nakwa ele anya na akụ ị na-akpa ị nakwa ele anya na azụmahịa gị ị nakwa ele anya ebe ị na-arụ ọrụ olee otu isi na adọkọta ego niile olee otu isi na-enwe uru ahịa gị ọ bụkwa n'ụzọ ziri ezi ka ị na-eme ka m mee ka m ego ka e weta ego na-ajụghị ajụjụ ka e weta ego na-echeghị uche sị ihe a na-eme o sikwara ezi ọtụtụ ndị mmadụ na-akpa akụ n'iru okwu ụgha n'ụzọ dị iche iche ụfọdụ ndị mmadụ na-ahụta onwe ha sị ee ekwu onye ahụ eji megbe ezu ohi chineke ga-agbaghara m ha ewere mkpịsị akwụkwọ dekọta ego ego ụlọ ọrụ dịkọta ego ndị ọchịchị buru bi n'akpa ha ajụ ha ha sị ee ọ bụ ohi ka m zụrụ ụfọdụ ndị mmadụ ndị na-atụ mgbere ahịa na-eji ọghọrọ ọghọ dị iche iche ere ahịa ha sonere m ka m gaa ile n'akwụkwọ nsọ ihe m na-ekwu okwu ya n'akwụkwọ ilu tụgharịa ebe ahụ n'akwụkwọ ilu isi iri abụọ n'ahịrị nke iri ka anyị nụrụ ihe chineke na-ekwu banyere mmadụ iji ụzọ aghụghọ ree ahịa n'ụzọ dị iche iche ebe ahụ na-asị otu a ụzọ nkume isi ihe abụọ na ụzọ efa abụọ ihe arụ n'anya jehova ka ha abụọ bụ n'otu ụzọ nkume isi ihe abụọ na ụzọ efa abụọ gịnị bụ efa efa bụ okwu ndị hibru nke a na-eji atụnyere ihe a na-eji atụ ihe o nwere ike bụrụ iko ka a na-eji ere ahịa ọ bụ ihe nwere ike ịkpọ ya n'oge ndị a iko ị na-eji ere ahịa ọ dị ụzọ abụọ ichetara m n'oge ndị gara aga ịba n'ime ahịa a sị na nke a bụ iko nke aghụghọ iko nke majik na nke a bụ iko nke ziri ezi gị onye na-ere ahịa ị nwere ụzọ iko abụọ akwụkwọ ọsọ na-agba ama na onye na-eji ụzọ iko abụọ ere ahịa nke ziri ezi na ka na-ezighị ezi na onye ahụ na-akpa akọ abụrụ ọnụ na ọ bụ ihe arụ n'anya jehova ma gị anya ihe onye ịma onye doro gị anya gị were iko dị mma resị ya ahịa ma ihe onye ọzọ na-amaghị ma ọ bụ nwata onye ị nwere ike ịghọgbu gị were iko nke akọbịara akọbịa gị were iko nke abụrụ ọnụ gị were iko nke aghụghọ resi onye ahụ ahịa ego dị otu a bụ akụ mmebi iwu ọ bụ ihe akwụkwọ nsọ na-agbara anyị ama ọtụtụ ndị mmadụ nwere ụzọ ihe abụọ ha na-eji arụ ọrụ ha nwere nke adịgboroja ha enwee nke ezi ya achọ ime ihe were nke adịgboroja nwee ike ghọgbuo mmadụ ụfọdụ ndị na-ere ahịa na-eji nke ọghọrọmaghọ eresi mmadụ n'anya nke ezigbo ya na onye ahụ ego ọ bụrụ ihe ụgbọala ka ị resịrị onye ahụ gị were nke na-esighị esi nke ahụ rụburu ọrụ nke mebiri emebi o doro gị anya na o mebiri emebi gị were eresi onye ahụ nara onye ahụ ego ọ bụ ego abụrụ ọnụ ka a na-ekwu okwu ya nwanne m ịmakwana na ihe ahụ adịghị mma gị were anya mmadụ ibe gị nara ya ego tinye n'akpa akwụkwọ nsọ na-agbara anya ma na ọ bụ akụ abụrụ ọnụ na ọ bụ akụ mmebi iwu ịma na ihe ị ga-enye mmadụ adịghị uru ọ ga-abara ya o nwere ike bụrụ akwụkwọ onye ahụ ga-eje gaa obodo oyibo gị were nke na-esi gị nye ya nara ya puku ma ihe na-akpa gị ọ bụ akụ a bụrụ ọnụ ọtụtụ ndị na-ere ahịa ọtụtụ ndị na-arụ n'ụlọ ọchịchị dị iche iche na-enwe akwụkwọ abụọ tụmadị ndị na-ana otu isi gị nwee akwụkwọ abụọ nke a bụ nke aghụghọ nke a bụ nke ziri ezi ọtụtụ ndị mmadụ gọọmenti nye ha nke ha si were nke a jee ozi ha agabie nke ha were nke ha na-eje ozi ụzọ ihe abụọ n'oge a ana m achọ ka ị ruo nso okwu chineke ka tụgharịa uche n'ebe ị na-ere ahịa kedu ihe ndị ha iji na-ere ahịa gị o rukwara n'ihe a sị na-ewere ere ahịa iko ahụ iji na-atụ erimeri na-eresi ndị mmadụ ozukwara ezu ọtụtụ ndị mmadụ ha na-amanye mmadụ iko nke ihe oriri ngwa ngwa onye ahụ wepụrụ anya ha ewere ike ya manye akụ abụrụ ọnụ akụ mmebi iwu ọtụtụ ndị mmadụ bụ ha hụ na ihe a kwesịrị onye ahụ inweta ya ha ewezụga ya were nke na-esighị esi nke na-eruregh onye ahụ were tiri onye ahụ n'ime akwụkwọ akụ mmebi iwu ịmakwa ego ahụ iji n'aka bụ adịgboroja ịmakwa na ego ahụ iji n'aka adịghị mma gị were anyị mmadụ n'ebe ị na-arụ ọrụ chee uche sị ihe a m na-eme olee otu ọ dị n'ime onye nwaanyị olee otu ọ dị n'anya onye nwaanyị iko abụọ m na-eji ere ahịa olee otu ọ dị n'anya onye nwaanyị onye nwaanyị kpọrọ ya asị akwụkwọ abụọ dị iche iche a na-eji ere ahịa nke ziri ezi na nke na-ezighị ezi lee otu ọ dị n'anya onye nwaanyị onye nwaanyị kpọrọ ya asị onye nwaanyị na-achọ ka anyị bụrụ ndị a ga-agọzi n'ahịa anyị ka anyị bụrụ ndị a ga-agọzi n'ebe anyị na-arụ ọrụ ọ chọrọ ka anyị bụrụ ndị ga-enweta ngọzi n'ihe omume nke ọbụla anyị na-eme anyị na-eriju afọ n'ihi nke a nwanne m o ziri ezi ka anyị were ihe ziri ezi mee ihe otu ngọzi onye nwaanyị ga-adịkwasị anyị otu akụ anyị ga-anọ oge niile n'ihi na akụ mmebi iwu adịghị anọ ọdụ ọ na-eme dị ka iku ume nke ife na-efechapụ ka onye nwaanyị gọzie gị dịka ị na-atụgharị uche n'okwu ndị a ka o wedere gị aka ngọzi ya dịka ị na-echegharị uche dịka ị na-eme ihe ekpere n'ikpe na ezi omume ka ọ dịrị gị na mma ka ahịa gị gaa aga ka ọrụ gị gaa aga ka ihe omume gị mee nke ọma ka ị nata ngọzi n'aka Chineke ọkpa nganga gbalịa kpaa nganga gị n'ime Chineke onye na-akpa akụ gbalịa akpa akụ gị n'ime Chineke site n'ime Chineke ka ị ga-anata ụgwọ ọlụ nke dị mma imeela onye mgbasa ozi onye wetara anyị ozi ọma nke pụrụ iche elieze Ọfọmba anyị na-arịọ ka Chineke gọzie gị ka o nye gị akụ nke ị ga-eji wee leta ezinụlọ gị n'aha Jizọs amen ozi nke dị ụtọ na ntị onye

mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yaho dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 63 63 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa woo!